Igbo ndị ọma ekene m unu ana m anabata unu n'ihe onyonyo nke taa aka bụ nwanne unu nwaanyị chukwu nọ nso a asị m na unu ga-adị ka echi maka echi adị agwụ agwụ egbe bere ugo nke si ibe ya ebe na nke akwa na ya ya gosi ebe ọ ga-ebe nya n'ihe onyonyo nke taa anyị ga eneba anya n'ilu Igbo ilu Igbo proverb Ilu bụ mmanụ ndị Igbo ji eri okwu. Ọ bụrụ na ha na-agaba na-esuru ya ka anyị na-akọwa ya unu ga-aghọta otu o si bụrụ mmanụ ndị Igbo ji eri okwu. Nke mbụ anyị ga enebe anya na ya anyị ga-akọwa ilu nke na-ekwu na-asị na okenye anaghị anọ n'ụnọ ewu amụọ n'ọgbụrị. Okenye anaghị anọ n'ụnọ ewu amụọ n'ọgbụrị. Ihe ọ pụtara bụ na okenye anaghị anọ ebe ihe na-emebi, ya agba nkịtị, ghara ime ihe ọ ọbụla. Ọzọkwa dịka ibe ya bụ isi koteelu ya agbaa ya, isi koteelu ya agbaa ya. Ọ pụtara na ihe onye metere, ya eburu. ime ihe na-adịghị mma, gịnwa ga-ata ntaramahụhụ dịịrị ihe ahụ i mere. Ọ bụghị nkịta chansị eze ezi agara ewu. Mba, ya aghọọ ya ghọọ nkọwa ya. Ọzọkwa dịka ibe ya wụ na a na-ekwu sị na nwata kpakarịa ibe ya na nkụ, a na ọ kpatara ibe ya na nkụ, a na ọ ọhịa. Ihe ọ pụtara wụ nwatakịrị na-agba mbọ na-agba nnọọ mbọ na-etinye uchu n'ihe ọ na-eme, Chineke gọzie ya ọ bịa nwee nnọọ ego ego tụrụ anya a na-eyiweghị uche na ọ ga-enwe. Ndị ibe ya asị asị na ọ dị ka ọ ga na-aga mee ihe na-adịghị mma tinye aka n'ihe na-adịghị mma iji wee nweta ego ahụ. Ọ ya bụ nwata kpatakwara ibe na nkụ asị na ọ kpatara n'ajọ ọhịa. Biko gị onye na-ege ihe onyonyo a isonyegokwa anyị isonyegokwa <laughs> ihe anyị na-enwe na-amasịkwa gị ọ na na-amasị gị sonye anyị ka anyị na-akwalite asụsụ Igbo na-akwalite okwu Igbo na-akwalite ilu Igbo mma ọ dị mma ya ka anyị na-agakwa n'ihu nwata a na-etiri akụ ụfọdụ na-akpọ ya nwata a na-etiri akị ya marakwa na isi na-awa nkume nkume isi. nwatakịrị a na-etiri akị ya marakwa na isi na-awa nkume nkọwa ilu a bụ nwatakịrị oge ọwụna nye m oge ọwụna nye m nye m nye m nye m ikwu na ibe ọnkụrụ nke a nye m antị nke nye m ya marakwa na Gbute anụ Gbute anụ, ọkwa na ahụ efi? Ka m ga-esi kọwaa ya. Gị onye a na-enye enye, ọ bụrụ na irugo ogo ịkpatawa nke gị, anụ mbọ tinye anya hụ na imere mere mere ihe gị ị ga-eme ka i ike na enwetekwa Ka ị ịwụ kwa mgbe kwa mgbe tinye gị kwa mgbe tinye gị. Ya bụ wụrụ ya. ọ anyị ga anya na ya wụ nke a na-ekwu na asị anaghị ekpuchi afọ ime aka anaghị ekpuchi afọ ime aka ọ pụtara na eziokwu anaghị ekpuchi eziokwu enweghi ihe mekàtà eziokwu ghara ịpụta ịpụta ihe dịka afọ ime mgbe ọ nọ ọnwa abụọ ọnwa atọ e ike ịga ha amacha ma mgbe o ruru ọnwa isii asaa asatọ ọ ya eziokwu anaghị ekpuchi ya aka Anụ na-enweghị ọdụ, chi ya na-achụrụ ya ijiji. Anụ na-enweghị ọdụ, chi ya na Dịka onye na-enweghị mmadụ, onye na-enweghị onye na-ekwuru ya, chi ya na-agbarụ ya ọgụ. Chi ya na anụrị ya ọgụ. ihe ilu ahụ pụtara. Ilu ọzọ anyị ga enebe anya na ya wụ nke na-asị, ugwu mụta arịwa agbajiwa ukwu oke agadi nwanyị amụta arịwa agbanye aka n'ukwu ugwu mmụta arịwa agbajiwa ukwu agadi nwanyị amụta arịwa agbanye aka n'ukwu ọ pụtara na aka onye wetere ka a ga-eji wee so ya aka i dị dịka ebe a na-arụ ọrụ n'ụlọ ọrụ ọ bụrụ na onye nọ n'isi na emekwa ndị mmadụ ahụ ịfụkwa na na ndị na-eso ya ndị na-arụ ọrụ agakwahụ eji obi ha wee na-arụ dị ọrụ ha gakwa na-emekwa onye isi ahụ ka ọ na-afụtakwa ụfụ otu o si eme ha ya nwa na-enwetakwa ha ga na-eme nnọọ ihe otu na-adịghị mma ọya ọ naghị eme ha ọfụma ha ma agakwaghị na-eme ya ọfụma akwụrụ ọtọ bụ ji eji ehutu ala ehulu ala wee mee gịnị gwupụta ya akwụrụ ọtọ gwuo ji eji ịma na a na-egwu ji ịkwụrụ ọtọ gbuo ya imerie ngwa ngwa ịtụ ha obi iwedo ha obi jiri nwayọọ nnọọ were jiri nwayọọ wepụtewa aja wepụtewa aja n'akụkụ ya were nwayọ were nwayọọ gwugide egwugide egwugide egwugide hụ na imechana nnọọ ka efe dị ebe ị ga-esi wee gwuzie ya igwupụta ya igwupụta ya ya nọkọ ọnụ dịka ị gaghị egwuji ya egwuji mana ịkwụrụ ọtọ gbuo ya bụ ị gaghị atụ anya ala wee gwuo ya gị gwujie ya ihe ọ pụtara bụ ị na-eme ihe ị na-eme ihe ngwa ngwa ngwa ngwa ị na-eme ihe na ọ dị gị ọsịsọ imezi ihe ahụ emebizie mgbe ahụ ihe ahụ mebiziri ị ga-abịakwa bịa anya wee mezie ka ike mezie ihe ahụ mebiri emebi ọ ya akwụrụ ọtọ gbujie ji ehutuo ala wee gwupụta ya nwata kpata nwata kpata akụ okenye agagbuo onwe ya n'ozi Nwata kpata akụ, okenye agagbuo onwe ya n'ozi. Ọ ya ka ị na-afụ nwatakịrị maka na ọ kpatara ego, ịfụ fụ ọ n'ezi nnọọ okenye okenye ozi nnọọ ka a na okenye ahụ bụ ụmụazị. Ihe na o izi okenye ahụ, ya na ya. bụrụ ụmụaka kpatara ego na-enweghị nsọpụrụ. Ozi na o izi okenye ahụ, ya na Okenye na-aganụ maka na Eleghị anya o nwee ihe ọ ga na-achọkwa n'aka nwa okorobịa ahụ ka o mere ya ọ ga-erube n'isi wee na-aga ozi okenye nwatakịrị ahụ na-ekwesịghị izi ya onwe nwere ihe ilu a na-ekwu na-asị ụkwa ruo oge ya ọ daa gị onye na-enwere ihe ị na-ele anya enwe ihe na-ayọkwa Chukwu ilu a na-akọwa gị nwee ntachi obi mgbe oge ahụ rukwere na ihe ahụ ga-eme ọ ya ụkwa ruo oge ya ọ daa onwe onye na-abịa na-aga n'akwa ụkwụ <laughs> ụkwụ aka ka ọ na-adara onwe ya mgbe ahụ oge ya e ruru ya adara onwe ya ewewere ya ihe ọzọ ị ga-ala ike ka anyị na-eme n'ihe onyonyo a iji kwalite mma mana ọkwa mụ na unu na-eme ihe a ọ bụrụ ọsọ m ọkwa unu nwa ka aba unu nwa ka aba unu nwa wụ ihe na-aka m obi nya na anyị ga na-atụkọta arụ ọnụ ka anyị nwere ike wee na-eme ya ka ọ na-adabanye n'anya n'ihe a na-eme. Ihe onyonyo ị chọrọ ka ime denye atụmatụ i ike ịtụnye iji hụ na n'ihe anyị na-eme na ọ na-aga ọfụma, gị denyekwa. Daalụnụ maka ilele ihe onyonyo a.